ụmụnne n'ime chineke ka udo nke chineke kachasị udo niile dịrị n'etiti unu n'oge dị ugbu a ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu olu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụ site na ngalaba nke naijiria. n'ime ụlọ ụgbọelu nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka okwu a si eru unu nso ọzọkwa ka udo nke Chineke dịrị anyị dị ka anyị ga-enwe mmekọrịta na ịkparịta ụka nke ụbọchị nke taa na-ịga n'iru na-enwe akụkọ na ịkparịta ụka na ihe ntụgharị obi n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ mbụ nke a na-akpọ jenesis akwụkwọ jenesis isi nke iri anọ na otu ga-amalite ego n'amaokwu nke iri na ise na iri na isii akwụkwọ jenesis isi iri anọ na otu ga igwe ego n'amaokwu nke iri na ise na iri na isii ọsị fero wee si josef ndọ ka ndọ wụrụ ọ dịghịkwa onye na-akọ isi ya ma mụ onwe m anụwo okwu banyere gị si na ị na nụ ndọ ịkọ isi ya josef wee sị fero ọ dịghị m n'aka chineke ga-aza azịza udo nye ka chineke were ebere ya wụkwasị okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị ma nyekwa anyị ezi nkasi obi ya okwukwe pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ihe anyị ga-eji wee mere isi okwu n'isi isi akụkọ n'ụbọchị nke taa ga-abụ udo ọzọkwa isiokwu anyị bụ edo n'ebe ụwa taa anyị ma na udo adịghị n'ihi na enwere ihe mgbakasị ahụ dị iche iche enwere ọgbaghara dị iche iche enwere agha nọ n'obodo dị iche iche ọbụnadị n'ime mmadụ n'ezinụlọ n'obodo na mba ọbụla mba nke ụwa gbara gburugburu enweghị udo ihe ndị a pụtara na mmadụ jehere ejehụ ihe mgbakasị ahụ na ihe dịrị iche iche wee napụzie mmadụ udo nke chineke enwere ike ọ bụrụ n'ebe na-azụ ahịa nwee ike ọ bụrụ n'ebe na-agụ akwụkwọ nwee ike ọ bụrụ n'ebe ezinụlọ ma ebe ọbụla ị nọ ileghere anya na-ajụzi ajụjụ pụrụ iche gịnị kpatara ihe ndị a ọ bụ mmadụ apụghị ibi n'ụwa na-enweghị nsogbu ọbụla ọ bụkwa ezigbo ajụjụ ga-ejuru ma ọzịza ya dị n'ime akwụkwọ nsọ n'ihi na akwụkwọ nsọ nwere asịsa ma nye ihe ọbụla nke dị n'ụwa taa akwụkwọ nsọ chineke zuru oke na inye ọsịsa nye ajụjụ ọbụla nke mmadụ ga-ajụ n'ihi na chineke anyị bụ amawa amasị amasị onweghị ihe gbara gharị mgbe n'ime akụkọ anyị na ebe anyị gụpụtara fero bụ eze na-achị ijipt mgbe nke na-anọdụ ka onye kachasị ike na mba niile ọ na mba ụwa gbara gburugburu ma mgbe ọ rarụrụ n'ụra o wee rọọ nrọ ndọ pụrụ iche nke mere udo wee si na ndụ wee wee si n'ebe ọ na ara ụra wee pụọ o nweghịkwa ezumike ọbụla ọkpọ ndị amamihe na ndị dị ike na ebe ọ na-achị ma ndị a enyeghị ọsịsa ọbụla nye ya achọrọ m ka mma ka ị mata na ụwa nke anyị nọ n'ime sọsọ chineke bụ enwere ọsịsa nye mmadụ na mkpagbu ọbụla mmadụ na-agabiga ego a na-enye mmadụ ọzụzụ udo n'ego akwụkwọ a na-enye mmadụ ọzụzụ udo n'ihi na enwe ndị gụrụ nnukwute akwụkwọ bụ ndị na-ebu nnukwute ọka mmadụ na nnukwute mmadụ n'ebe a na-agụ akwụkwọ pụrụ iche ma akwụkwọ nke kachasị ihe niile na mahadum ma ndị na-akụzi na mahadum mana ndị enweghị udo enweghịkwana ọsịsa nye ihe mgbakasị ahụ nke ụwa n'ihi na anaghị agụta sọsọ n'akwụkwọ mana ọ bụ na onye ọbụla nke nwere chineke udo nke chineke nke chasị udo niile ọ bụ na ọ dịrị gị onye ahụ ga-afụ ịdị mma nke chineke n'ụzọ abụla na ụzọ mgbe fero nwere mgbakasị ahụ mgbe fero nwere udo pụrụ ya o wee chọọ onye nke nwere ọza josef wee bụrụ onye nke akọwatara na onye nke agwụrụ okwu banyere n'ihi na ụmụgụ ndị ọkọrọ akwụkwọ ndụ ha ma ndị gboro mkpa ha na mgbe gara aga ha wee kọọ akụkọ dị ukwuu banyere banyere josef nye fero fero ji wee sị na ya anụgo akụkọ banyere gị mgbe ọ gwara josef akụkọ gịnị ka ị nụworo banyere ọlụ ọma chineke akụkọ gịnị ka ị nụworo banyere mmeso ọma chineke akụkọ gịnị ka ị nụworo banyere mkpa jizọs na-egbo ị were n'akụkọ ochie ka ị were n'akụkọ baịbụl ka ị were n'akụkọ ndị na-amaghị ihe a na-ekwu ma mata mata na chineke anya bụ onye na atụ ntụ ọ bụ onye na-ekwe nkwagharịpụ ịbụ na ịtụkwasị obi na chineke ma menụ akwụkwọ nke atụkwasị obi na ya ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị mgbe fero kwasara josef mkpa ya josef si na na ọ dịghị n'ime ọ dịkwa n'ime mmadụ ịnọsịa kama na chineke ga-enye ọzịza udo nye fero m na-akọwatara ya n'oge dị ugbu a na mkpa ọbụla nke nọ n'ime nsogbu ọbụla nke nọ na ajụjụ ọbụla nke gbagwojuru anya enweghị ego enweghị nwa enweghị udo adịghị n'udo mkpa ọbụla nke na-akpa gị ana m agwa gị n'oge dị ugbu a na chineke nwere ọsịsa udo wee nye gị onye gị ọsụsụ udo ị ga-afụ udo nke pụrụ iche na mkpagbu ọbụla nke na-akpagbu gị ihe ọbụla nke na-echere gị aka mgba ihe ọbụla nke na-eme ka ị ghara inwe udo ịdị n'otu inwe ezi ndụ chineke nye gị ọsụsụ udo ị ga-afụ ihe dị iche n'ihe pụrụ iche n'ime ndụ gị ma mgbe ị ga-enweta nke a ị ga-ebugodo ụzọ chọọ iru chineke gị ka esi chọta iru chineke ị ga-ekwere na nwa ya bụ jizọs kraịst onye nke o nyere n'efu ọ bịa wee gaa ozi n'ụwa nka wee tọgbọ ndụ ya n'efu akpọgbu ya n'obe nwụọ n'obe nke kalvarị wee nwụọ n'ihi njọ na mmehie nke ụwa elikwara na ya n'ụbọchị nke atọ osi n'ebe ndị nwụrụ anwụ dị bilie wee dịkwa ndụ ọzọ wee lago n'eluigwe wee nọdị n'aka nri nke chineke bụ na akwasịkwa ka anyị mata n'ebe a ka ọ ga-esi bịachighị azụ ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe ọ bụ na ikwere nke ị ga-amata na chineke alụzigo ọlụ ya niile n'ebe ị nọ ihe niile nke gbasara gị jizọs si na ma ọ gwụsịwo n'obe nke kalvarị ka iwee nwee udo ka iwee pụọ n'oru na mmehie ka iwee bụrụ onye ya na chineke dị n'udo onye ya na mmadụ nọ n'udo ihe niile a na-agara onye aha nke ọma tinye onwe gị n'ọnọdụ a hulata n'ebe ọbụla bụla ị si chineke na-elatawo na-efugo ịdị mkpa ma mkpa ọ dị iji wee nara jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta ka o wee gị ndụ n'elu ndụ nye m udo n'elu udo wepụ ihe mgbakasị ahụ ma ihe ndị a na-eche gị aka mgba n'ihu ka ị bụrụ onye agozi agozi na onye nwere mmeri n'ụzọ dị iche iche hụlata isi n'ebe ọ bụla ị nọ n'obodo ugbu a besara ya akwa tọka obi gị nye nabata ya dịka onye nwe gị na nzọpụta mgbe ị mere nke a udo nke kachasị udo niile nke kachasị ego nke kachasị mmadụ ga-adakwasị gị n'aha jizọs ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya lee inyegwego anyị okwu gị ụmụ orugbu ndị a ndị hulatara isi na ndị nabatara okwu gị n'oge dị ugbu a abịawo ka ideba afa ha n'akwụkwọ nke ndụ n'akwụkwọ nke udo ka afọ ha n'akọ nke ọnwụ na akwụkwọ nke mgbakasị ahụ ka ha bụ ndị nwere ndụ ọhụụ ka ha bụ ndị agọzi agọzi ka bụ ndị nwere udo onye nwe chineke mere ha nke a n'ihi na ọ masịrị ha ha kwerekwa na ị ga-emezuru ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ekele dịrị gị chineke na na imewo nke a gị onye emeworo nke a nọgide ugbu a achọ nke mmata na chineke agbara gwo mmehie gị o dogbu afa gị n'akwụkwọ nke ndụ ọ kagbugo afọ gị n'akọ nke ọnwụ ị ga-enwe udo nke pụrụ iche naanị nwee ntụkwasị obi n'ebe chineke nọ n'ịgụ okwu ya n'ife ofufe n'iso fesi ike na inwe okwukwe n'ebe nwa ya nọ bụ jizọs kraịst ka na-eme nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche n'ime ndụ gị mata na okwu ndị a na-abịa n'ọrụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụrụ na onwe ya akọ mgbaama ajụjụ ma ihe nkọwa pụrụ iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwanị 08132900111 ka mgbe unu na-eme nke a unu ga-afụ udo nke pụrụ iche ka chineke gọzie anyị gọzibikwa unu oke n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen